ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ụmụ Igbo ndewonụ ụtụtụ ọma gị onye na-ege m ntị ụbọchị keta ka ọ mara gị mma ya ruo ndị ngwa ha sị ọkụkọ tọrọ ụtọ na mmiri ana m asị nke onye na-eme ụbọchị ka taa ka ọ gagharịa nke ọma ha wụrụkwa na ị na-eme nke dị mma mechie ya ike ya wụ na aka gị dị na nke ọjọọ wepụ aka enwe n'ofe ana m asị ndụ mmiri ndụ azụ egbe dere egbedere nke si be ya bụkwa ya aha m bụ maazị Kingsley Onyedikachi Asọmpi abụ m onye ụmụ ọkpara dị n'Ụmụahịa South Local Government Area) nke dị n'Abịa State, kama ebikwanụ m na Port Harcourt nke dị na mba mmiri Rivers State. Na kpọmkpọm minit ole na ole nke anyị nwere ugbu a ka anyị ga-eji leba anya n'otu ihe maọbụ nke ọzọ dị n'asụsụ Igbo. Ebumnobi nke a bụ iji kwalite, kwado ma mee ka asụsụ Igbo too eto, n'ime ka asụsụ n'omenala Igbo na-aga n'ihu. N'ihi na ọtụtụ ụmụafọ Igbo amazighị ihe ọ bụla gbasara asụsụ Igbo Isiokwu anyị n'ụbọchị katawo awụ asụsụ nke ndị bekee na-akpọ language. Asụsụ ọgwụ gịnị? Asụsụ bụ okwu e kwuru ekwu n'ọnụ maọbụ detuo ya edetu nke nwere nghọta, nke bụ na ikwu ikwu okwu ma o nweghị nghọta, ọ bụghị asụsụ. Now, a asụsụ ka e ji ama ihe dị n'uche mmadụ, ya bụ asụsụ ka mmadụ ga-eji mee ka mmadụ ibe ya mara ihe dị ya n'uche. Tupu anyị aga n'ihu, a m achọ ka ị nye m ntị gị ka ị nwee ike ghọta ihe nke anyị na gị nwere ugbu a. Gịnị bụ njirimara asụsụ? Ọ bụ naanị nke mbụ bụ na ọ bụ naanị mmadụ nwere asụsụ. ihe ọ bụla ụmụ anụmanụ ndị ọzọ na-abụghị mmadụ na-ekwu, mkpu ndị ahụ ha na-eti, ọkụkọ lite n'ụtụtụ tie kokoroko ihe ahụ abụghị asụsụ. Ma mgbe nkịta na-agba ụja ya, ọ bụghị asụsụ. ka anyị burukwe n'obi na asụsụ na-eto eto ọ na-anwụkwa anwụ mgbe asụsụ nwere ike ịnwụ bụ ndị nwe asụsụ a kwụsị ịsụ ya ọnwụọ anyị achọghị ka asụsụ Igbo nwụọ mere anyị ji sị ka anyị kụzitụrụ ụmụ anyị na ndị ọzọ na-eto ụkwalanụ maka asụsụ Igbo asụsụ nwere nhazi usoro eji asụ ya <clears throat> asụsụ ọbụla nwere ohere ịnabata okwu dị n'asụsụ ndị ọzọ otu a ka asụsụ Igbo dịba ma anyị na-aga anyị ga-echọpụta eh, okwu ndị asụsụ Igbo nabatara dị dịka nke gị ugbu Asụsụ ọbụla bụla nwere izugbe ya. Nke bụ ịbịa na n'ala Igbo, e nwere nke a na-akpọ Igbo izugbe. Nke ahụ wụ asụsụ onye Ngwa ga-asụ, onye Anambra asụọ, onye Enugwu asụọ, onye Ebonyi asụọ, onye ọbara aghọta ya. Aga m eji nwayọọ na-atapịa okwu niile ndị a, nke bụ na onye Igbo ọbụla nụrụ ihe m na-ekwu ga-enwe ike ghọta ihe anyị na-ekwu maka ya. Mgbe a na-ekwu okwu izugbe, a na-ekwu okwu Standard Language ma Central Language. Ị bịakwa n'asụsụ English English nwere dialect dị iche iche e nwere American English nwee British English mana British e nwere Scottish nwee Irish kama izugbe ha bụ British English otu a ka ọ dịkwa n'asụsụ Igbo ndị Igbo na-asụ asụsụ dị iche iche ha nwere olu dị iche iche ị bịa na ụmụahịa ebe m si ihe onye ụbakala na-asụ agwụchaghị ihe onye ibeko na-asụ ọgwụchakwaghị ihe onye ọhụrụ na-asụ onye ụbakala nwere ike ịsị ngo onye mọpara asị kpọrọ nga ihe ndị a na dị iche iche dị n'asụsụ Igbo nke a na-ekwu n'okwu Igbo ahụ Igbo izugbe gịnị Igbo izugbe pụọ ntị gị n'ala n'ihi na anyị mụchaa ihe nke taa anyị ga-ajụ otu ajụjụ maọbụ nke ọzọ tupu m aga n'ihu akwụkwọ m ji na-akụziri unu ihe a bụ exam focus Igbo maka WAEC Ciao. Examfocus Igbo maka WAEC Ajam. Ọ ya wụ akwụkwọ anyị ji na-amụ ihe nke taa. Gịnị bụ uru asụsụ Igbo bara? Asụsụ Igbo enye aka iji gosipụta ndị bụ ndị Igbo nke bụ ebe ọbụla ị gara ugbu a nụ onye na-asụ asụsụ Igbo ihe mbụ ga-abịa gị n'ime obi iwu a onye a bụ onye Igbo n'ihi na ọ sụrụ asụsụ Igbo asụsụ Igbo mekwara ka ọ bụrụ na ndị Igbo nwere ọnọdụ n'ụwa Ọ bụ site n'asụsụ ka esi akọwapụta omenala ndị Igbo. Ihe dịka omenala ibi ugwu, mgbe onye Igbo si gị na ọ na-ebi ugwu, mgbe ahụ ka ị ga-aghọta sị na onye akpọrọ ihe a ibi ugwu na ọ bụ onye Igbo. Nke asụsụ ka eji akọwapụta omenala ndị Igbo asụsụ Igbo na-enyekwa aka iji taa ozi nke bụ onye mene ya nwe onye mene ya na-ego ugbu a aha ya bụ nọnso nsị nọnso bịa ọ ga-ama na m na-akpọ ya ya onwe ike bịa nọnso bịa na nọnso abịala nke anyị eziritala ozi ugbu a ndị Igbo ji asụsụ ha akọwa onwe ha na mmalite ihe onyonyo a akọwara m na onye nwụ agwara m na aha m mụ na ebe m si bụ na ihe m na-arụ nke wụ dịka onye ezigbo nwa afọ Igbo eji m asụsụ Igbo kọwaa onwe m Asụsụ Igbo ka ndị Igbo ji akparịta ụka n'ime onwe ha. Asụsụ Igbo na-enye aka na-agbasarịta amamihe. Nke bụ otu a m na-agbasara unu akụziri unu ihe ugbua, eji m asụsụ Igbo na-akụziri unu ya. Nke ana m eji asụsụ Igbo na-agbasa amamihe. Asụsụ Igbo nyere aka n'ebe agụmakwụkwọ na nchọpụta dị. Dịka m ziri na akwụkwọ m ji na-akụziri ụnụ ihe ugbu a, ọ akwụkwọ edere n'asụsụ Igbo na-ejiri ya na-akụziri ụnụ Ụfọdụ ihe ndị m na-akụziri ụnụ ebe ugbu a, ana m agụpụta ya agụpụta. a e ya bụ Igbo. Asụ Igbo na-eweta agamnihu n'ebe ọrụ mmepe dị, asụsụ Igbo na-enye obi aṅụrị na ọṅụ site n'agụmagụ ndị Igbo. Mgbe oge ruru anyị ga-eji mee ihe gbasara agụmagụ, anyị ga-eme agụmagụ. Ị na-agụkwanụ ya, obi na adịghị mma. Ị gụọla akwụkwọ ahụ a na-akpọ iji odumodu uche ị gụọ ya ị ga-aghọta ihe nne ndị bekee na nke ha nke yiri ya bụ na-akpọ Gulliver's Travel olee ihe a ga-eme iji kwalite asụsụ Igbo ihe awa ajụjụ a na-ajụ ihe a ji eme iji kwalite asụsụ Igbo. Mgbe niile, anyị na-atamu na-asị na asụsụ Igbo na-anwụ anwụ, asụsụ Igbo ekweghị ito eto. Nke a m na ugbu a bụ nke mụ a na-eme ka e were kwalite gịnị asụsụ Igbo. Ana m etinye aka n'ụdị nke m nke mbụ e kwesịrị ime iji kwalite asụsụ Igbo idepụta ọtụtụ akwụkwọ ga-enye aka kwalite asụsụ Igbo dịka exam focus anyị ji na-akụzi ihe bụ ọwa otu akwụkwọ ga-enye aka iji kwalite asụsụ Igbo ụmụ Igbo ibe m ọ dị mma ka anyị na-edepụta akwụkwọ n'asụsụ Igbo were na-akwalite asụsụ Igbo maka ndị na-aghọta ihe m na-ekwu ihe na-ekwu okwu ya wụ writing books articles and journals in Igbo language and to encourage Igbo language. Okay? Iwebata ntụgharị n'asụsụ Igbo ga-enye aka n'ime n'ime ka agụmagụ Igbo gbasaa na mba dum. Nke bụ ile anya na akwụkwọ nsọ ndị Igbo na-agụ taa. ebe esi tụgharịa ya bụ na akwụkwọ nsọ nke bekee na-akpọ baịbụl Holy Bible ihe a na-ekwu okwu ugbu a nwụ ụfọdụ akwụkwọ ndị ahụ edere naanị n'Igbo ka ndị Igbo nwee ike tụgharịa n'asụsụ ndị ọzọ maọbụ na Spanish maọbụ na Chinese maọbụ na English maọbụ na French ka ndị obodo ndị ọzọ nwee ihe na-agụ akwụkwọ anyị ndị a e nke e dere n'asụsụ ndị ọzọ ma maọbụ na Spanish ma maọbụ na French ọ na Portuguese maọbụ na Norwegian atụgharịakwa ya n'Igbo ka ndị Igbo nwee na-aga na-aghọta nke ọzọ bụ ibipụta nchọpụta e mere n'asụsụ Igbo ga-eme ka asụsụ Igbo pụta ìhè nke bụ research nchọpụta dịka okwu ya bụ research e nwee onye Igbo mere research ka o dee ya n'asụsụ Igbo mbụ tupu ọ tụgharịa ya n'asụsụ ndị ọzọ nke a ga-enye aka ị na-akwalite asụsụ Igbo ọ ga-enyekwa aka asụsụ Igbo na-eto eto nke ọzọ abụrụ inye ohere maka ihe ọmụmụ gbasara igbo na redio na telivishọn ga-esokwalite asụsụ igbo Ndị m na-ewepụrụ aka na nke a bụ ndị redio na telivishọn nọ karịtara n'ala igbo Ikwuo ikwuo gị ndị dịka IBC, TV and radio, BCA, TV and NTA na ndị ọzọ ana m ewepụ ha aka ọtụtụ steshọn ndị a TV na redio ndị a nwere ihe omume bụ program ndị a kwadoro naanị n'Igbo asụsụ Igbo nke a ga-enye aka nke asụsụ Igbo na-eto eto Nke ọzọ abụrụ inye ihe onyinye maka nwata akwụkwọ mekarịchara nke ọma n'ụdị ndị dịka WAEC, NECO, JAMB, na JSCE iji kwalite ọmụmụ asụsụ Igbo, nke bụ ndị gọọmentị, ndị ọchịchị na ndị isi ụlọ akwụkwọ kwesịrị ka ha nye nwata akwụkwọ ọbụla mekarịchara nke ọma na ule ndị a na-ekwu okwu ya mana ule ime skuul (internal exams) nye ya onyinye pụrụ iche maka ime nke ọma n'asụsụ Igbo. Otu a e na-esi enye onye ọbụla mere nke ọma na ihe gbasara mathematics na sayensịs ndị ọzọ ka e nyekwa onyinye dị ụtọ ahụ na maka onye ọbụla mere nke ọma n'asụsụ Igbo gịnị bụ ụtọ asụsụ Ọ bụ usoro guzoro eguzo asụsụ si aga ma na-asụ ya ma na-aghọta ya. Nke bụ usoro ahụ ga-ebu ị na-asụ ya, ya na-aga rịam rịam rịam n'ọnụ onye na-egekwe na-ege nwee ike na-aghọta ya. Ụtọ asụsụ metụtara ihe asụsụ mkpụrụ asụsụ, usoro okwu ọdịdị ụda, na nghọta asụsụ. Ọ bụ ihe ndị a niile na-enye aka na nsupe na iwepụta nghọta ahịrịokwu. nke bụ ụta asụsụ na-enye aka na nsute na nghọta dị n'ahịrịokwu nke bụ onwe ihe m dere n'igbo ugbu a òtù m si dee ya ka ị ga-esikwa aghọta ya ị na asụsụ igbo Ìgbò mfe ịgụ agụ àgụ̀ ọ ka ụtọ esu asụ dịrị mfe nghọta asụsụ bụkwa mmụta maọbụ amụmamụ e guzo were eji egosipụta mmekọrịta okwu na ibe ya n'asụsụ. Ọ bụ site n'ihe ọmụmụ a bụ asụsụ ka esi amata ọdịdị asụsụ. ọdịdị mkpụrụ mkpụrụokwu, ọdịdị usoro usorookwu, na ọdịdị nghọta asụsụ ọbụla. Nke bụ ugbo anyị aghọtala ihe bụ ụta asụsụ. Anyị amụọla, ihe mmụta agwụ ihe bụ asụsụ. Anyị akọwaala ihe bụ asụsụ. anyị akọwakwala na asụsụ bụ otu ihe mere mmadụ ji pụọ iche naanị mmadụ nwere asụsụ asụsụ ihe nkịta na-ekwu ihe ọkụkọ na-ekwu ihe ndị ahụ abụghị asụsụ n'ihi na ha enweghị nghọta ebe onweghị mmiri anyị ekwuokwele ihe bụ njirimara asụsụ anyị ekwuokwele uru asụsụ anyị ekwuokwele ihe a ga-eme iji kwalite asụsụ igbo anya èkwukwala ihe bụ ụta asụsụ. ugbu a ana m aga iji unu otu ajụjụ maọbụ nke ọzọ na ihe taa ị ansa gị sendịara aramia na n'akara ekwentị m bụ efu asatọ efu iteghete iteghete anọ iteghete iteghete efu ise iteghete Nke bụ 08099499059 ọ bụ ebe ị ga-ezitere m azịza ya ajụjụ nke mbụ bụ ngwa were mkpịsị edemede gị dee ya ajụjụ nke mbụ bụ gịnị bụ asụsụ Gịnị bụ asụsụ? Dele ya. Nke abụọ bụ depụta njirimara ise asụsụ e nwere. ya. Nke atọ bụ olee ihe dị iche n'asụsụ na asụsụ? Olee ihe dị iche na asụsụ mụta asụsụ Ihe ndị a m jụrụ ugbu a agbaala na question WAEC na afọ ndị ha gara aga. Ajụjụ m nke ọzọ bụ nye nkọwa abụọ gbasara asụsụ. Idele deela ya? Kedu ndiiche mmadụ na anụmanụ nwere n'ebe asụsụ dị? Kedu ndiiche mmadụ na anụmanụ nwere n'ebe asụsụ dị? Ugbu a Nke ọzọ m na-aga ịjụ bụ, asụsụ ederede na asụsụ ọnụ, ole nke mmadụ bụ ụzọ Asụsụ ederede na asụsụ ọnụ, ole nke mmadụ bụ ụzọ amụta? Depụta ihe atọ bụ ihe a ga-eme ka a asụsụ Igbo. Depụta ihe atọ ihe a ga-eme ka akwalite asụsụ Igbo. Nke a bụ isi ngwụsị ihe ọmụmụ anyị nke taa. Mgbe ọzọ, ihe anyị ga-amụ bụ ụda asụsụ na ụdịdị ụda. Nsị gịnị? Ụda asụsụ na ụdịdị ụda. Ihe anyị ga-amụkwa n'ime ya bụ nke mbụ, anyị ga-amata ihe bụ ụda asụsụ. Nke abụọ, anyị ga-amata mkpụrụ ụda asụsụ nke bụ dị Igbo Henwu na okwu Bekee, Igbo alfabet Nke ọzọ, anyị ga-amụ ihe gbasara ume ma mụọkwa ihe gbasara nke na ụdị ume, mụọ ihe gbasara mgbochi ume, mụọ ihe gbasara myiri ume nwụọ mụọkwa ụdị imi ma jụọkwa unu ajụjụ ya lee ya sọ na ahụla na asụsụ Igbo akpọgbuola onwe ya asụsụ Igbo akpọka. ana m akwalite onye ọbụla dịka ị na ele ihe onyonyo a kesàara ya ndị ọzọ zisara ndị ọzọ na anyị elitela ugbua a ịkwalite asụsụ Igbo ọ bụghị naanị ndị mụrụ ihe gbasara asụsụ Igbo na ụlọakwụkwọ mahadum maọbụ yunivesiti maọbụ kọleji of edukeshọn ndị nwere ike inye aka Ana m asị ka onye ọbụla nye aka n'ịkwalite asụsụ Igbo. Ana m ekelekwa ndị na-sponsọ maọbụ ndị na-akwalite ihe ọmụmụ anyị n'asụsụ Igbo. Ana m asị ka Chineke gọzie unu. Ọzọkwa, ana m Agboolu Aha m bụ Maazị Kingsley Onyedịkachi Asomugha. Abụ m onye ọkara dị n'Ụmụahịa South Local Government Area dị n'abia Steeti. Abụ m onye ọkaiwu. Ebikwanụ m na ala Port dị na Mba Amịrị. Abụ m ezi nwa afọ Igbo. Abụ m onye Naịjirịa bụ m na-amụ ihe gbasara asụsụ Igbo na-esokwa ihe ọmụmụ ndị dị n'asụsụ Igbo a. Ana m asị ka unu unu, mepe ntị unu, mmepe obi unu na-aghọta ihe a na-ekwu. Chineke gọziekwa unu n'aha Jizọs amen ụbọchị kata na-arụ ụmụ mma ana m asị nke onye na-eme dị mma ọ gaziere ya onye na-eme nke na-adị mma wefe aka enwe n'ose ka ọ mara aka mma. anyị niile ma na ndị Igbo bụ ndị na-agba mma. ana m eji ohere adụ onye ọbụla ọdụ onye afọnyekwala aka n'ukwu o ị mara nke ọbụla ị ga-eme ka ị nwee ike na-eriju afọ gị na-eriju afọ na-eme ya ịzụkwala ohi ma ọ dịkwana gị otu ọ dị gị ga mgbazi n'ihi na onye arịrịọ ka onye oshi mma kama anaghị m akwado onye ọbụla ego arịrịọ ana m akwado ka onye ọ bụla nwee mgbalị nwee mgbasi ike n'ike na-akpata ihe ọ ga-eyi na-enyekwara ndị ọzọ aka ụbọchị gị taa mara ụlọ m ana m ekele unu ndewo were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na obi gmail.com.